onu ndị be anyị ekene m unu ana m ewetala unu matchmaker Chimeka ndị Igbo be anyị gbakọtabanụ gbakọtabanụ bikonu hei ọzọ emekwa nketa abụ e ka ka kajas kajas onye anyị na-emelu matchmaker taa kedu afọ ya gịnị ka hei gịnị ka chi onwere ihe karịa Chineke negodi ọmalịcha afa hei ọmalịcha afa na ọmalịcha nwa o wee bụrụ ya kedu onye ebe ọ bụ ọ bụ onye ebonyi steeti kedu afọ na ọ dị ọ dị afọ iri atọ na atọ ya bụ 33 ụmụnne ee yoliyoli mmadụ yoliyoli ya bụ ụmụnne kedu ihe na-eme obe ka obi obi na Lagos ọ bụ fashion designer ọ nọ into fashion bụkwala onye na-agba mbọ biznes biznes personel gụọnụ ya na ya n'edemede kapshọn a gụọnụ ya n'edemede kapshọn a unu ga-afụ ka o si dee maka onwe nwa tiwel slate nwa mee gịnị inegodi anya n'edemede ode ọ kụwa gịnị slate iwere anya fụfotie ị ga-alaiki ya nwa bụ ihe nkiri ewo ihe ewo nwa bụ ihe nkiri ewo ihe nkiri ewo ka obi esi dị e ọghasa ka ọghasa nnọọ ka ogodo kọpilini nọmbịa wee kpọọ ọnya onye nne ị na-achọ nwa gị chọọ ka nwa gị nụọ nwaanyị kpọọ nwa gị nwoke si ya na nwunye ya nọkwa ebe a echi ịbụ onye nna kpọọ nwa gị nwoke si ya na nwunye nọ ebe a echi ịbụ onye oyi oyi gị nwoke na-achọ nwaanyị kpọọ ọnya si ya na nwunye ya abịagokwe ya bịa kpọrọ nwunye ebe a igbo anyị abịa abịago wee na-edupụtelu unu na-emepụtelu ụnụ ọdịmma ndị igbo wee na-eme ihe chukwu kwuru n'akwụkwọ nsọ sisi jee nụba di na nwaanyị jenesis 2:24 chukwu si gịnị si jee nụba nwaanyị chekweli na ụmụnne chekweli na ụmụnne igbo anyị abịa ọzọ chukwu siri gịnị si gaa n'ụba nwaanyị nwaka gịnị nwaanyị amaka nwaanyị dị ụtọ hei na nwunye amaka anụmdi na nwunye amaka chukwu kwulie wee sisi mebie chukwu ọ dị nzuzu mba ndị na-achị ya ka fanụọ di na nwunye fa dị nzuzu mba iwu anyị abịa na-epromotu ihe chukwu kwuru sisi n'ụba di na nwaanyị ọ na-eme mmefie mbakwa ndị be anyị biko nu ịma ihe unu ga-eme ihe unu ga-eme bụ wish benie lọk wish benie lọk nwanne anyị nwaanyị abụ gịnịka obi na Lagos wee nọlị ntị fashọn ịma ị nọlị ntị fashọn e ị eh? na-akwakwana ya akwa ị na-eme eme ị na-eme ihe niile dị na ya ọ bụrụ sọsọ na ịnọ nto nọọ ị na-eme ihe iweli aka na-eme ihe dị na ya ndị be anyị wee nwee ezigbo aka ọlụ ndị be anyị nwanne anyị nwaanyị abụ gịnịka gịnịka chi hei afa nke atọgbugo m sọsọ afọ ya godi nke nwa go ọpaslu nnekwu pas tomi dat my girl ịnụ ọnya ihere regret ya ndị be anyị o nwere nwa ọ bụ single mom o nwere nwa dị afọ atọ ifu nwa ya ị ga-alaiki ifụkwa foto foto gịnị ị ga-asị ọ bụ onye ọcha Miss Road ị ga-asị ọ bụ onye Igbo bụ ihe ka onye ọcha jos fee n'elu daa na jos wegodola anya gị fufuti ị ga-afọlụ nlọ in love ozugbo ozugbo ihe adị eche echiche nche na abụ nya ime isi enye nwanne m ime isi sonde maka ịnụ ọnụ mmiri okwu ọ ghasa ka ọgọdọ ịmara ihe bụ no skin ọ naghị achọ nsogbu ọ nara achọ ofu mkpụrụ nsogbu ọ bụ onye udo ị chọrọ udo na ndụ gị nụọ nwanne anyị nwaanyị shiania ka o nwee mụọ opportunities biko nu shiania tinye nna anyị aka na shia botin mee ka ndị chọrọ ya bịa maka mmụọ ha shialia mmụọ pipụl ga-afụ ya mmụọ opportunity ka ọ ga-enwe biko na enyemaka unu ga-enyere nwanne anyị nyelinu ya aka shianu ya kpeelinu ya ekpele ọma si anya chọta ọchịchọ ọma nke obi biko onye nne ọkwa ịchọ ka nwa gị nụọ dị kpeelu nwa mmadụ ekpele onye nna ọkwa ịchọ ka nwa gị nụkwa dị kpeelu nwa mmadụ ekpele gị bụ onye oyi gị bụ onye na-ekili ma ịnụgo nwaanyị ka na-achọ achọ e, ịbụ ịbụ nwaanyị na-achọkwa di ma ọ bụ na ịnụgo anụ kpeelu nwanne anyị nwaanyị ekpele ka o nweta ọchịchọ ọma nke obi ka o nweta mkpịsị ngụgụ ya ka ịrụsolite onye amụ dịka ibie ndị be anyị ka anyị na-akwanyite onwe anyị show ni love show love na ụmụrụ nwa nwa enwerekwe na ihe o mee ndị be anyị onwere ihe o mee chacha agwa m unu na mma abịa tụnye unu azụ na nsi olu maka ndị mụrụ nwa a na-abụ abịa a na-akpa na akpa a na eme ee eh, like ọbụzi ọbụọzi chasis ọ bụchacha sis ife ya eh, ọ dị yoli yoli onye mụrụ nwa eh, onye mụrụ nwa na onye dị ewepụ ewepụ kedu nke nke dị njọ ụmụnne ya bụ onye onye dị ime ọ na-ewepụ na-ewepụ na-ewepụ oluzie ka ọ nụọ dị mụọ nwa ma ọ mụzina nwa dana onye mụrụ nwa lụkwa ebe dị ya na-amụkwa nwa ịfụgo nwoke jamini ee eh, n'ụlụ nwa nnukọlụ mama nne onye igbo be anyị nwoke nke ọzọ si ya anya ji ewepụ na olubere ogo nnu nwaanyị o wepụrụ nwaanyị ahụ makwa ihe wee wee gbaa ọsọ na jamini maka a na-enye ndị jamini akwụkwọ ma ịmụọ nwa olu ebe ahụ mee akwụkwọ nweta akwụkwọ nọrọ onwe ya mụọ nwa bụrụ single mother emechezie nwoke igbo bịa n'ọnya si ọkọli akụkọ ụwa ya na nwoke jụrụ nwa ọnụkọrọ ya na nwa ahụ welie ọmụkọrọ nwa ahụ so na-emie ka nwa ahụ na-aza kịta so na-emie ọ bụrụ nwoke ma ihe maka ilu n'obodo ndị ọcha famụcha nwa nwoke befa ka na-anụkwafa na-arụ oshifa na-agbafa tiketi ndị ọcha niile ndị niile dị civilized mana bini fanwe kọlcha awa ndị ọ dị mma onye mee misteki mụọ nwa hmm. fa na-akwa ya fa na-eshi okwu ya lọvụ fa ka na-anụkwu ya ụmụ nwoke befa ma ndị yoruba mana n'ala igbo onye mụọ nwa agbarapụ ya si na ọ chasis ọ bụcha chasis da na onye ji ewepụ ewepụ ọ ka mma onye wepụrụ ewepụ o gburu mmadụ ndị chukwu esorie n'azụ ma ọ na nwa unu afụghị ya bụ na ụmụ nwanne anyị nwaanyị akpọrọ ya na nwa ya chenjie nya afa nya zaba afa gị ọ bụgodị na ịnụbugo nwaanyị divọs ọ agbasa inweta ọ bụrụ na ịnwetago nwa na-abụ ee eh, ịtọ ifụrụ na one o nwetara ofu ifụrụ na ụlọ enwego nwa atọ ifụlịa ọ bụrụ na ịnụgogo nwaanyị na gị na nwunye gị gbasa agbasa ịnụọ ya ọ bụrụ na ịnwegodi nwa na-abụ ya ma ọ bụ ofu nwa ịnụ ọnya ụlọ enwegokwanụ nwa nwa na-atọ ọtọmatik iweli emeli nwa weli gị meli nna onye bụ na mmadụ ma ihe sins ụwa m brain m dị sacha ọ civilized mana ezinụlọ anyị ụfọdụ ga-asị ee eh, ọ bụrụ nwanne m masịkwa ya na onye onye onye mụrụ nwa nwanne m nwoke nke diọkpala anyị ọ bụ ọ bụ graduate mana onye ọ nụrụ amụgo nwa ọ nụbugo di mụkwa nwa mgbe ọ na-anụbata ya mma anyị fa na aṅa ṅa anyị si ama m o nwere ihe o mee wee kọwakwala nwaanyị ahụ bịakwa ọ bụla ezigbo nwaanyị ọ bụ ezigbo nwaanyị kịta ọnụbugodi mmụọ nwa bedi mana nwanne anyị nwoke anụbere nwaanyị ọnụbere nwaanyị mbụ mana ọnụlụ ya ọnụlụ ya famụgo nwa nwa na-abụ famụ nwa na-abụ kịta na-ebikweni m ọfụma na-afụ gị ya bụ anyị ga-ewepụ mentaliti a onye onye mmụọ nwa si na ọbụ ozichasi isi o maka okwu ya na-eme ụmụ nwaanyị anyị onye mee misteki jee tụtụ ime owepụbe onye mee maka maka eme isi na ọbụ ọzichasis onye mee misteki tụtụ ime oje na-ewepụ chekwee na ụmụnne ịma ya na-eme iruo n'ala Igbo a na-achọkebe nwa ndị na-achọ nwa dị too much maka gịnị onye mee misteki tụtụ ime oje na-ewepụ maka eme isi na ọbụrụ ọchasị ife onye mụrụ nwa jee anya ike ọ dị bold ọ dị beautiful o nwere mmụọ chineke o nwere egwu chineke onye rie ike ije mee ihe ibi eme ya bụ deeleni akwụkwọ nụọnya deeleni akwụkwọ nụọnya mụ na-agwa unu unu aghara regret unu ama regret chacha ihe unu ga-eme bụ unu exchange nọmba unu jee na neutral corner unu kpaalụ mmadụ ka unu si ga emuvu ahed ije jụọ onye mụrụ anya ije jụọ ya achọrọ m ka mụ na gị biri ana m ajụ onye m nwa achọrọ m ka mụ na gị biri ana m ajụ onye m nwa achọrọ m ka mụ na gị biri ana m ajụ onye m nwa achọrọ m ka mụ na ya biri hey nwa bụ ihe nkili ewo ihe nkiri ewo nwa bụ ihe nkili ewo ihe nkiri ewo hey ụmụnne debelinu edemede wish vilọ show onye lọv eziokwu anyị na-eme ihe chukwu kwuru n'akwụkwọ nsọ meenị ka obi dị chukwu mma na anyị na-eme ihe okwu meenị ka obi tọọ chukwu ụtọ ụmụnne ụnụ niile ga-anụgbado dị n'afọ a ụmụ nwaanyị ndị na-achọ wee wee du bold and beautiful pụta ụmụ nwoke anyị na-asịkwa unu debekwe unu bịa mebekwe machimeka ndị chọọ ọnụ debere na anyị ihe bịa na mmebema chineke unu wepụ ifele ụmụ nwoke anyị na-akpọkwa unu debelu na anyị maka ụmụ nwoke eburu ibu na-abịa eme chineke deelu na anyị ihe na telefon anyị telefon anyị anyị ji eme chineke deelu na anyị na ka anyị meelu unu anyị chọkwa ụmụ nwaanyị chat kwa unu unu adịna na-eme ka emee ụmụ nwaanyị ka unu bịa na chat mba mekwenu nke unu unu mee nke unu unu nwee mụọ ọpọtuniti ihe a na-awụ ọkụ like magic ihe a na-awụkụ like magic ime enye ọ na-awụ ụkwụ like majik dan mgbe eme jenara ime nke gị dị at standịn. kedu ihe ọ bụ ị na-eme ihe chukwu kwuru ọ nwere ihe dịka ifele dị na ya ndewo na ụmụnne ka emesịa ka ọ dị na mgbe ọzọ nyagazie ise